tata bụ orie hmm? eh, ọha mbụ ugochi tubelu Oraifite eh, ọ n'ihu mmụọ ọrụ ka anyị na-achọ ịkwado eh, awele hmm, anyị alụ gasịrị ihe anyị ji ụfọdụ ihe ọrụ anyị hmm, ụmụ mmụọ dị iche iche arụ ọrụ Ọmụ ma oke ọfọ anyị ga-ejide onye bụ ọrụ anyị ga-eji wee lụ ya bụ ọrụ anyị ga-eji lụ ya bụ ọrụ nyelụ ya bụ ọrụ n'ụbọchị tata nkwanụ oria ọ ka ọ dị mma ka anyị chọrọ ime a nakwa ebe a bụ ahịhịa ụmụ ahịhịa dị iche iche a ga-anụ anụ o nwere ụmụ ihe ndị ọzọ dịgasị na na ya bụ leda a atọ esizi ụmụ ihe ahụ ihe ndị a ga-anụ anụ elezi anya ebe a elezi anya ebe ị afụ nnukwu ebunu na ebe a ebunu e, o nwere ihe a ga-ewere na ya ebunu hmm. ya bụ ọrụ n'ebe dị ihe abụ ihe abụ ụmụ ọkụkọ anyị ga-egbuchara ụmụ mmụọ dị iche ọrụ awụla anyị na-eme nwere ụmụ mmụọ ndị ego dị wetara na-akpọ ịkpọ ha egboro ha anụ egbuchara ha kwezi ha dupu ha usuo ya anyị egwuregasị na ha ọgwụzie ike ị na-eyuzu gwụzie ị bịakwazie iproduskwarụ gị anọda 1 ya gazie onwekwa ajụjụ ị e nwere ejụọ m Ugochi tubel ị ihe eji afọ achọta na Facebook onwe ajụjụ ị nwere 0805 7837672 Ugochi tubel orifite ya gazienụ